bụrụ na ị gaa be mmadụ n'ala Igbo ihe mbụ a ga-emere gị bụ ọjị ya bụ ọjị nwere ike ịbịa n'ụdị dị iche iche ụfọdụ na-eji mmanya eme ọjị ma mmanya oyibo ma mmanya Igbo mana tata bụ maka mmanya Igbo ya bụ mmanya na-ekwu okwu ya bụ emeghị eme n'ebe ọ bụla a na-eme mmemme n'ala Igbo mmanya ga-adị nata ya ọsọkwa ya bụrụ na akwamozu ịgba nkwụ ma ọ bụ ihe ọbụla a na-eme mmanya Igbo ga-adị ya ọ dị ọtụtụ mmanya dị iche iche enwe nkwu enu nwekwe nke a na-akpọ ogudu ana ya bụ e enwekwaziri ọzọ a na-akpọ ngwọ ya bụ mmanya ngwọ ọtụtụ n'ime anyị amaghị ihe dị iche ihe amadebe bụ na ha niile dị ọcha mana ụbọchị taata anyị ga-edebanye anya n'ihe dị iche iche gbasara mmanya ahụ anyị na-aṅụ na-atọ anyị kedu etu esi emepụta ya anyị maara na ndị na-emepụta ya bụ ndị a na-akpọ diochi soro m gaa n'Enugu steeti ka anyị gaa tinye anya n'ihe gbasara mmanya n'oge ọkwa nka anyị ga-amalite na nke akpọrọ kpọrọ nkwụ enu dịka aha ya si daa pụtara na a ga-arị enu gatite ya bụ nkwụ nwaanyị adarị ya n'ala Igbo ọsụsụ ụmụ nwoke na-arị nkwụ ọkachasị n'ihe gbasara ite nkwụ anyị ga-aga obodo Amagunze dị n'Enugu steeti ebe anyị zutere otu nwa amadi ga-akọrọ anyị otu ihe maọbụ ịbụọ n'ihe gbasara ite nkwụ ya bụ ite nkwụ bụ ọrụ onye ọkara obi dịka ọ kọwara anyị ngwa tọọ na ana ka ị nụrụ kọwara anyị ihe dị n'ọrụ nkwa ọrụ ndidi onye nwe ndidi na oyi ji ewee lacha otu osu na ya narị atritans ede ugboro ịtọ n'ụbọchị nkwụ ọbụla nkwụ ọbụla anyị na-amata mmanụ n'ime ugboro ịtọ n'ụbọchị gị ga-aga ugboro ịtọ n'ụbọchị ah. like nke a na-akpọ hmm. nkwụ enu hmm. maka ihe a na-akpọ nke a nkwụ enu hmm. ugboro ịtọ n'ụbọchị ka a na-arị ya but ndị a na-adị n'ala nke a ugboro na-abụ n'ụbọchị mana nke a kwụ ọtọ bụ eze nkwụ nke a ka eji wee na-eme omenala Igbo ihe ọbụla bụ ihe gbasara omenala a na-eme nke ka anyị e ji wee mee hmm. a na-eme omenala Igbo ama ji nke na wee mee omenala ọ nke akwụ ọtọ esi n'elu wee gbapụta ka anyị ji wee mee omenala hmm. ọ dị maka nke na-aka agbata mmanya hmm. n'ime ha na-abụ nke na-aka agbata mmanya e nwere anọda wan na-aka agbata mmanya nke a na-agba dịka 2 galọn galọn n'ụbọchị n'ụbọchị ihe a na-akpọ nke a ihe a na-akpọ nke a iti iti ya eh, nke a na-akpọfu eh, ọ na-abụ eji agbagbo nkwụ nke a na-akpọ nke anyị iti ụfọdụ na-akpọ obi n'etiti hmm. ndị be anyị na-akpọ oro ya ka a na-akpọ nke ahụ nke a nwere ike ịgbata ihe dịka one nke a na iji wee gosi na eze mmanya ka ọrụ hmm. nke a nwere ike ịgbata ihe dịka bọtụl hmm. enwekwa mmanya na-abụkwa odogwu nke a nwere ike ịgbatakwa ya tu bọtụl tri n'ụbọchị n'ụbọchị basi na onye nwere ndidi na nke a ka kere ego ọdụm nke a na-anọkwa nna na na-akpọ ogudo anụ ndị sara nke a ịmago na ihe nwụrụ anwụ abụgoro ihe nwụrụ anwụ hmm. o nwere ike iji obi na ya anwụgo hmm. rụọ ọrụ ya wọnsụ na awọ gbasịsịa ihe niile nwere ozugbo ozugbo nke a nwere ike ịgba galọn n'ụbọchị n'ụbọchị ọfọ bọtụl onwe ndị na-agba fọ onwe ndị na-agba trị onwe ndị na-agbakwa faịv depending hmm. ụdị nkwa nweta bikos n'ihe ọ bụla a na-eme na nwere ndị na-aga n'ihu nwere ndị na-anachi azụ otu ọ dị na mmadụ ka ọ dị n'ihe niile anya eziokwu ekwu ọrụ ite nkwụ gụnyere na ị ga-enwepụtari oge ma gbado anya n'ime ka imetie ọfụma tupu ị nweta mmanya dị mma n'ime ya nke bụ na ọ bụrụ na enwere etu isi agaghị mgbe ị kwesịrị ịga mara na nke ị mere m anaghị n'iyi mere na ọtụtụ ndị mmadụ na-ete nkwụ adịghị enwe ohere ime ihe ọbụla ọzọ a na-eme aka uchi ka ọ na ị gara mụọ ya n'aka onye ọzọ oge m bidoro debe akwụkwọ na 1996 ka m bidoro debe akwụkwọ otekwana oge a ọ ntụkwuru radios nna m nọ n'elu ụkwụ na-egbucha nkwụ m nwa na ọ na-ana ememe ka osi wee na-eme onwe ka nsogbu mụwa amụ eke nke ihe na-aga ime n'elu ugboro ịtọ n'ụbọchị elie elu n'ụtụ ịgbapụta mmanya ahụ n'ụtụ hmm. bechasịa nri ya hmm. o ruo n'efe ịyarị ya n'ụtụ 6 o'clock ọkwọ 1 2 n'ụkwụ ahụ bechasịkwa elu nkwụ ahụ hmm. abalị elekwa nkwụ ahụ so tretans a na-arị ya bụ otu in the afternoon 1 3 evening time 9 ọ bụrụ na ị gaghị egboro ahụ nwere ihe m ma ọ bụ eji nwa ya ese isi onye n'ike ọ inye ha ugburu orie hmm. ọ gwasikwa gị na ya nwabụ eze ọ nachi ya azụ ihe dịka galọn tu galọn ego e nwere ike ire a na-eri ekịta otu esi ele nke tu galọn nke nke anọ 2000 hmm. nke anọ na anị ya 1000 nke anọ na-eti ya na 15 ọ 13 ọ 15 ịtụ aka esi atọ ụtọ ịtụ aka um, ha si ma mma mma ya na nke a bụ eze nkwụ nke a kwụ ọtọ ihe nwụrụ anwụ na ihe dị na adị na ọbụkwana ofu ị ga-agbanye um, n'anyị nke a na na-erekwa nke ere na-ele ele ka ekwana ihe a na-achọ na ahụekere na-abụ ọzọ mkpọrọ dị mma ngwanụ enwere nke ndị be anyị na-akpọ okwo n'elu ya bụ nke na-emetụbeghị na nke okwo n'elu m o metụbeghị ike na ala ya nwere ọkụ egbu egbu kịta nke a isi akwụ na-adị n'ebe ekọ nke a na-agba ọpụrụ ihe ihe aghọta na ya na otu o si wee dị na anwụ ọ dị na dịka n'ọwa ọ ka dị ndụ hmm. akpọfuo ya ebe a hmm. ebe a ka a ya anọchi wee na-awụpụta mmanya ahụ hmm. ị na-ebechasị ya ị na-ebechasị ya ọ na-agbada ị na-ebechasị ya ọ na-agbada ntere nke a kwụsị ịgba mmanya ọgbọsịsị ehi niile obubịa ọnwụọ ọgbọsịsị anya nke a ọ dara anyị ọṅụgụ ahụ gị nwere onwe nke gị igbupụzie nke ahụ maka another one sozi ya n'azụ eh, eh, ihe a dịka kpọrọ ya mmụma ejikwa ya ama ọkụ ọgwa eji e ama ọkụ ọrụ ọ na-alụ elika pụtara na ezinụlọ maazị antoni nwanna m onye ihe ọma n'Imo steeti o mere ndị otu m ọjị site n'ibu ha mmanya ngwọ ọ tọkasị onye ọbụla ahụ anyị si ka anyị gaa mara etu esi etinye bụ ngwọ eh, maka na mm, inye m azụ dị mma mana ịkụziri m etu esi akpụ azụ ọ ga-aka mma ee eh, ọ bụkwa na anyị chọrọ ịmụ etu esi arụ ya na anyị chọrọ ibido tewe ngwọ kama na mmụta amaka ị ga-ahụ ọ dị ọtụtụ ihe dị iche dị na ite nkwụ na ite ngwụ maka na ha na-abụ abụghị ofu so ebe ha abụọ nọ nye ọfụma bụ na osisi ha na-enwe ihe dịka igo mana ịnekwa ya anya osisi ha dị iche maka etu esi arị ngwọ dị iche na etu esi arị nkwụ dịka ị ga-ahụ ugbu a ihe ọzọkwa bụ ịhụnanụ na nwoke na-arị enu kpuru otu nnukwute galọn maka na ihe ọ na-atụ anya karịrị ihe onye nke na-arị nkwụ na-atụ anya inene nkwụ na ngwọ enwere ọtụtụ ebe ha si yi onwe ha mana n'eziokwu eziokwu ihe dị iche n'ebe ha nọ ka nkụ Tony nwanna m onye ihe ọma hmm. isiokwu ihe ọma kọwara ihe gbasara aka ọrụ a na-eme akụ ngwụ obumebụcha mgbe onwe ọmụna anọ ọmụna atọ anyị arịa ya elu mana o ruole ọrịrị anyị egbujisie ya gbupuo ya rịa ya 4 days 3 days obido pụta mazie mwe afọ m n'ihe dị iche buru ibu na nke a na nkwụ eh, ndị na-ete nkwụ eh, maka nkwụ a na-eji ihe na-arị arị nke a wachara ka iji arịa e, iji arịa ya wa eh, wụrụ na ihe atofe oge achara gị a ma na ama rịzi nke ka ọ gị a ga-arị ihe ka achara ibọn ee ihe ka achara ụzọ na ahụ rere manya ihe a bụ ngwọ hmm? ndị Igbo na-ekwuru na ọ dị m ka ngwọ ka nkwụ agba ee ngwọ ka nkwụ agba a na-arị ngwọ ogboro abụọ mana a na-arị nkwụ three times a de. Ah. mana m gwowo two times a day ah. ah. irigoro kịta e, galọn one ka nke a nwere ike ngwọ nke a nwere ike ịgbata n'ụbọchị ọ na-eme ọ na-agba na-agba by step by step eh, ọ nwere ike start ya ịgba half from half ọgbama galọn from galọn ọgbamazie two two galọn eh, two galọn ahụ hedi dịka ego ole ka na-eri dịka m chọọ igoro ngwọ e nwere nke a na-akpọ atịghị mmiri atịghị mmiri ahụ anyị nwere ike ire ofu galọn 2000 mana nke a tiri mmiri a na-ere 500 hmm. ee ọ bụ ticha ngwa ọ ga-anwụ ka ọ bụ ịnọkọta ịhapụ ya ozu ike etecha ya mana ọnwụgo ọ nọkọta ọ na-anọzi mbaba ya na-akpọ one by one hmm. ee kpọsịa ọnwụọ egbutupu ya n'ala final akụgharịa ọzọ ihe dịka afọ one ka nke a nwere ike ịdị ka ọ nwere ike ịdị tupu o ruo mgbe ah. eh. ah, ah. eh, a ga-ebido metewe mmanya ma onye kụọ ngwọ 10 years 12 years 15 years a na-akụ ya n'ala ọ na-ebulite ọ dị mma ọ bụrụ na abịa nlele ọrụ ya ọrụ dị na ya na ego dị na ya Eh, ọ na-emepụtakwa ihe eji arachapịa m ee na-akwụta ụgwọ a na-arị manya arị manya nwee ego onye daralụbe nwaanyị ewere ego ahụ jee lụọ nwaanyị eburukwa mmụ ya ahụ jemekwa ebe a na-alụ nwaanyị were jee lụọ nwaanyị ụmụazụ nkwe ndị na-akụziri ọrụ nkwe ndị na-abịa amụ ya n'aka gị maọbụ enwe ndị ịkụzigoro maọbụ ndị ka n'ugbu a ee eh, a na-akụziri ya onye chọrọ nị maka o mere ndị sọ deti wọk mm. na ha ga arụ mere ndị laikiri ya abịakwa agụziere ha ụmụ ọrụ ole ka ị nwere kịta ịbụọ ndị okorobịa ndị agadi maka ọ dị m ka ndị ụmụ okorobịa anyị na-agba ụmụ okorobịa na-alaiki n'ihe n'iti n'iti wọk nke udeti wọk ya na ebe a ga-ebute ebute ebe ego mbute nke kemgbe ọ ga-agba onye aha mbute ihe dịka onye isi dị mma chọrọ ịmụ ha dịka m bịa kịta na etu isi dị mma chọrọ ịmụ ya ọnwụ onye ka m ga-amụ ya afọ one. otu ọnwa ezuoro onye ịmụta ya one month ọ dị oke ọrụ nnukwu onye gara marị elu hmm. a na-agụziri ya na ozi na-esi ya nke a bụ ofu n'ụbọchị one ka ị na-arị elu oke ana m arị asatọ hmm. all one by one Thank you. ka anyị laghachi azụ na nkwụ ahụ pụrụ iche maazị Chukwudi bụ onye diochi kọrọ anyị maka ya dịka o kwuru ya bụ nkwụ na-agba ihe pụrụ iche karịa ndị ọzọ niile maka anyị ga-egodi ntị enwere anoda wan n'aka agbata mmanya nke a na-agba ihe dịka 2 galọn ọ 4 galọn n'ụbọchị n'ụbọchị ihe a na-akpọ nke a. ihe a na-akpọ nke a iti iti iti ya nke a na akpofu ọ na-abụ eji agbagbu nkwụ nke akpọ nke anyị ụfọdụ na-akpọ obi n'etiti hmm. ndị be anyị na-akpọ oro a mgbe anyị pere mpe ka ọ na-abụ anyị hụ nkwụ nwere oghere etu a anyị echee na ọbọ mbụ atụrụ mgbe agha ma ọ bụ mgbe egbe mere ya o ji wee wee oghere oghere etu a ndị okenye wee mechaa kụziere anyị na ihe a bụ ụzọ eji ete nkwụ nke bụ na onye nwere nkwụ chọrọ ka o gbuo nkwụ ahụ ọ bụrụ na ọ chọghị igbutu egbutu na ọ chọrọ ka ọ gbasịsịgharị ya mmanya tupu ọ nwụọ esi n'etu a tee ya ụdị a na-abụ ọgbagide mmanya gbagide mmanya mgbe ụfọdụ ọ na-agbata ihe dịka galọn ịbụọ ma ọ bụ ịtọ n'ụbọchị elere anya na ọ bụrụ na ọ gbasa ya ọ nwụọ mana ihe ịtụnanya bụ na mgbe ụfọdụ ụfọdụ n'ime ha aghọghọ nyere ọnwụ Gentleman Mike Ejeagha n'otu afere egwu ya ọ kpọrọ ụwa mgbede ka mma kọrọ anyị akụkọ nkwụ na ngwọ nkwụ na-agbanwa ngenge nwe ya bụ nwayọọ nwayọọ ebe ngwọ na-agba ozugbo ozugbo ahụ ọ gbasasịa ya nwụọ ọ na-ahụgoro dịka na ihe mmụta dị na eh, ihe mmemme anyị nke ụbọchị tata bụ na eh, ọ dị mma mmadụ iji nwayọọ na-eme ihe nkwụ ọbụna nke a kpọrọ iti na bụ omenwe emechaa eh, ikekwe ọnwa ma nkwebịa ọ na-agakwa n'ihu maka na akwara ya miri emi mana ngwọ na-abụ ọgba ozugbo ahụ ọ gbasịsịa ihe niile bụ ọnwụọ ya mere na ọ ka mma ka anyị jiri ụwa nwayọọ ọ ka mma ka anyị jiri nwayọọ ka ofe rụrụ arụ zụrụ anyị nne mata na ihe anyị mere maka ya n'ụbọchị tata bụ nkwụ nkwụ ngwọ nkwụ enu nkwụ ana ya bụ ọdọ na ana ọ dịkwa ọtụtụ ụzọ ndị ọzọ dị iche iche esi emeta nkwụ bụ nke anyị na-emetụ ha n'ụbọchị tata mana ọ bụrụ na ị na-esonyere anyị n'oge ọkwa nka ị ga na-aghọta ọtụtụ ihe dị iche iche bụ aka ọrụ ndị Igbo ebe anyị si emeta ihe anyị ji arachapịọm maka na aka nọrọ nkịtị agụ egbu ọnụ